ụlọikpe nke dị na Ikeja Lagos steeti nke a maara na ọ ụlọikpe ewepụtara maka ndị niile na-ada iwu ihe gbasara akwamiko na nke ndị niile na-anụ ọgụ ime ụlọ na-enwe tigbuo zọgbuo nke ime ụlọ ọ bụ kootu ahụ ka anọzi nọzi n'ime onye isi ya bụ kootu wee nọrụzie ụbọchị Nọvemba 23 2022 wee nọrụ wee maa ụmụ nwoke na-abọ ikpe ọnwụ ha gụnyere Adewale Ibitoye onye bụ nna nwatakịrị dị 14 years ya na enyi nwoke ya bụ Adewale onye bụ Moses Orukpe ha na-abọ bụzi ndị amara ikpe ọnwụ maka na ha edinego nwatakịrị nwaanyị nụnwa dị 14 years anyị ma na nwatakịrị nụnwa dị 14 years erubeghị ihe eji mmadụ eme oge a na-emezi nnyocha gbasara ihe enunwa ka a nọzi wee chọpụta na adewale bụ nna nwatakịrị nwa anụnwa dị 14 years bụ onye na-edina ya bụ nwatakịrị kemgbe o pere mpe o dinego nwatakịrị enunwa agụta ọnụ nwatakịrị nụnwa enweghị ihe ọ ga-eme maka na ọ bụ nna ya ka ọ bụ o mechie ọnụ maka na ọsị ya ọ bụ na ikwu okwu aga m egbu gị egwu ekweghọzi nwata anụnwa mepee ọnụ kwuo okwu ka nna nwatakịrị nwa bụ adewale kontinu wee dinegide nwa anụnwa afọ wee ju ya o wee kpọrụzie ya bụ nwa dịka o dinejugoro afọ ya wee nyezie enyi ya nwoke bụ moses orukpe si ya nna nye m bottle of shinap ka mkponyezie gị nwa anụnwa ka ị ya bụ moses bụ onye na-akpọku akpọku wee werezie ya bụ bottle of wee nyezie enyi ya nwoke bụ adewale enyi ya nwoke nụnwa wee kpọrọ nwa ya dị 14 years wee kpọnye moses si ya ya biko ya nụba nwa ahụ moses wee jee wee gwọwa nwa anụnwa abacha wee tụba ya ime nwa dị 14 years wee buru afọ ime ka o busiziri afọ ime ahụ o wee mụọ nwa enweghị ego eji enete nwatakịrị nwa dịka onye mụrụ nwa na nwa amụkwaziri ọfụrụ nwatakịrị ahụ wee nọọ tumos wee bụrụ onye nwụrụ anwụ ka a nọzi n'ụlọ ikpe ka a na-ekpe ikpe nwa n'ihu ya bụ justice abiola soladole wee na-ajụzi adịwale kedu ihe mere o wee na-akọ si na ọ bụ ihe enunwa ekwuru bụ ihe mere eme otu pastọ onye nke akpọ ha afọ ya bụzi onye nọzi n'ụlọ ikpe ahụ wee sị ee na ihe enunwa a na-ekwu n'ikpe enunwa bụ eziokwu maka na a jụziri nwatakịrị ahụ dị 14 years si ya ya mepeke n'ọnụ kwuo o wee sị na o tego aka nna ya bụ adewale ji wee na-edini ya o dinegidego ya wee werezie ya wee nyefezie nwa enyi ya nwoke si ya ya nụbazie nwatakịrị nwa kwụsịara ihe a wee bebe akwa ụlọ ikpe wee tibuo ịbụọ mana oge pastọ ọnụnwa gbaziri aka ebe oge ahụ ka ụlọ ikpe ji wee marụ na ya bụ ihe a na-ekwu bụ eziokwu maka na emesịarụ akpọrọ nwatakịrị nwa wee jee nyochaa o wee bụ na apịtọsigo nwatakịrị na etipuo na ebe ahụ o si anyụ mamịrị dịka nwata nwaanyị ihe a na-ekwuzi kịta anụnwa bụ na ya bụ justice abiola bụzi onye na-enwe mwute n'ihe enunwa nwatakịrị enunwa gabigara wee sị na ya bụ ihe bụ nke na-asọ ntị oyi o wee sị ya bụ adịwale onye nke bụ nna nwatakịrị nwa anụnwa dị 14 years wee sị ya na o kwesịghị ịbụ nna na ya bụ ihe bụ ajọ arụ ka o mere na aka na-ekwu na ya nwa bụ nna dinere nwa ya dị 14 years o were kwuzie nwatakịrị nwa dị 14 years wee nyefee n'aka enyi ya nwoke bụ agadi nwoke si ya nna jee kọntinu ebe m medewere ọ na ihe nụnwa abụghị alụ ka ọ bụ n'obodo anyị niile anyị niile na-anụ asụsụ ọ bụ alụ ka ọ bụ mana nwoke nụnwa kachiri obi wee mee ya bụ ihe anọzi kịta anụnwa ya bụ ụlọikpe ikpe nke Justice Abiola nọ n'isi ya nọzi welu nyefezie mmadụ na-abụ nụnwa n'aka ndị na-afụ maka ụlọ mkpọrọ wee sị na amago ya bụ Adewale na enyi ya nwoke bụ Moses ikpe ọnwụ na ha ga-anọzi ebe ahụ ha wee nwụọ ihe anụnwa ka anyị na-ewetara gị na Ikeja Lagos